ngị bụ nwoke na-echi ya ngị bụ nwaanyị na-echi ya vidiyo m ngị bụ onye na-ekwu okwu ọma n'isi chi ma nta mpụ ọfịa afọla agụ ngị bụ nwata nwa agbọghọ ngị bụ nwata nọ na skuul ngị bụ nwaanyị nọ na di ngị bụ nwoke nụ nwaanyị ngị bụ nwoke na-agba mbọ na-anụbeghị nwaanyị na-achọ isi onwe ya wute ezigbo obi ụna ji nzu n'aka nzu enwere blak ụna ka ụwa anyị ga-ejide pịọ ụna ka akalaka anyị ga-ezi taa chakee ka ugo maka na ugo ada aja ugo njọ enwe nna ayọ chukwu oyike na nke a bụkwa na awụ mme ka anyị ji n'aka were asị na nwaanyị na-achụ na nwoke na-achụ Michael bịa ndụla fon na nwoke na-achụ ehi apụọ kafara bụ ndị na-ebu ya anya mana ebe ị na-alụ ọlụ mana mara eji mana ngwulube nna anyị mana na be nna anyị mana ikwu mana ibe mana agbata obi mana onye na-amara onye mbụ fụ kpọọ ya asị onye asị jide awụ mme a n'aka fechela ya ife mme ife mme ka fa ya na ndụ fa niile maka na mmadụ ka a na-aya na mmadụ na-ebi ndụ taata n'ụwa nọkarịta na nwaanyị elugo ime ụdị ọnụrụ dị ọ bụrụ nwe ya na nna ya nwe okwu maka ịgba ana nwoke ewere iwe a kechisi ụmụada niile nọ na ngwụla a na ama mmụ nwa onye me ụdịrị nke a dị otu a na famịlị nna ya onye anyị si vidio anụnwa na ya kọmentị ise na-ekwute n'ọnụ a ndị ekwu ya onye anyị si vidio anụnwa gwara aka anyị na-eshi ele m vidio m na kọmentị na-ekwu okwu ọma chi nte ntempụ asị m na ndị ilo niile anyị afụ ife mme na ndụ fa ife mme ife mme kwa a ga na-afụ ma ndị na-achụ mmụọ abụchi ịmagharị ntempụ ndị na-akpalụ m nkata ọjọọ ụnụ ya afụ ife mme ụnụ ya ezukwudo okwu na ụka <laughs> ọ bụrụ ka esi egbu pusu ka esi egbu oke maka na pusu nwe lọng life ikwu oke ife n'isi oke anwụrụ mana pusu ga-agbatịgo tịkọtịkọ ịkpachara aka n'anya ọta anyị tanya ya ribis mmọnwụ nkịta erigo mmadụ ihe jọjọgbu ị na-eri nkịta asị m na ị ga na-eri ndị amụsụ rie ndị nseke rie ndị obi ọjọọ rie ndị na-echere anya ife ọjọọ nyocha efogochi ugarachi ugo njọ enwe nne kwubi okwu n'isi ndị fans m ndị nọ na mgbago ndị nọ n'obodo oyibo hụ ma na brod ụna nkwụ ọta ife unu na-eme ụna mgbaka wee nata ndị kwete n'ife ahụ otu ukwu ga-ana n'oge ndị si a na-eme bụ nkịtị nkịtị ụnụ ya azụ afịa bụrụ nkịtị nkịtị ndị tivanyị na-eme bụ nọ nkịtị ka ọ bụ nke ya abụ nkịtị hmm. hmm. ọmụ ka ọ na-ele nke a gaa ofu apụa nkọsụfụ m bido mma emegoro ekpere n'isi ndị maka ama nwe ndị nwe mkpa someni nwe mkpa ijebe onye alakịrị ụka maka na-agbazi nke a na-eme eme ọgwụ m ga-ejegọba ka ekpere m ga-ejebebe hmm. ebe na-ekpere ife chi ya na chi ya ekwu chisi gị agwọ n'ọgwụ agwọ n'ọgwụ chisi gị ide gwọ gwọ ọ dị na gị na chi ya kpebiwo ije mee ọma mbịa na ọma mbịa niile oge ji na dibịa ugwu eweyo daalụ biko na ife nna ya onukwu nuchi ya ele m na o so many of my fans ndị nna dị afụzi m na fọma m and o nwere so many fake tiktok any tiktok ọbụla ndị stika yelo watinye nọmba end na 444 is fake akaụntụ nọmba m ndị 6337996 this is my three number nke ka dị important na nọmba m bụ 38324996 bụ Chima temple direct line m adị m ezo direct line m ezo so ife mme ndị agwụ ha ndị sekọnd ịdị chat m na whatsapp ị ga-ekpọ m akpọ na whatsapp call kabarụ ka ị na-akpọ m na whatsapp call ka m ma dị bizi mụ na ya nwa appointment ọ gaghị eji kwuo okwu okwu nji maka ya wee bịa n'isi ụtụtụ bụ maka ana land ikpe ala mpa nọ na vileji na-alụ ugbo nwanne nna ya ji ọlụ oyibo wee batata na obi mpa bụ nke ya ewee na-esezi okwu nwanne nna ya wee na-agwọzi ọgwụ ụgwọ nna ya ka o wee were anị ya a na-eme ya na so vileji onwe ndị bụ na ana obi fada adaba bụrụ fa nọ n'ime ya fa fa ya nwa m ka nwa ife ị ga-eme gee ntị n'ọnụ m mma mislid ngị bụ onye na-azụ ananalị mmadụ a na n'ike na ajọ pozishọn anyị je nne m bịa abịa ma n'ụwa anyị anakwa rapụ ada kama ị anọ na anọ ọbụla niile ị mara ị ga-anọ n'ime ọ ọbụla okwu n'ụka dị n'ime a na-achọ ị sịna na ụmụnna akpọsị ya mitin sịna ana okeke anyị mara eziokwu na ana okeke ihe were ọgwụ dị n'anya anya egosi ego ọgwụ ka ụmụnna kwute na ịlakiri na saịtị ichefuo na amadị na saịtị anya dị ya iwe were ọgwụ iwe na-agwọ na-emegide onye nwe ana na ụmụ ya ezinụlọ ya iwee chee na ọ ya adịrị na mma ikpe a na bụ nwa sokwudo okwudo mmadụ ije na ana mmadụ nala mmadụ ana bụ nwa sokwudo okwudo bikos onye ọbụla na na-eri isi mmadụ otu a esi nwee obi jenali anị ya ka anaghị esi rie rie ụmụ yi so ọ ka mma na mpa na-akpọ ụdịla agwa na vileji chegharịa rapụ na ana a ụnụ na-azọ ka ụnụ rapụ ndị nwe ana kafa were ana famamfa bụ ogbenye maka bụ ọgaranya ya ọfa mna fa mna ịchọ dị ana ya ọfa bụrụ mmanya were ego degolo ana egolu ọgọlụ gị ọfọdụ na ịna ya n'ike maka na ngwụlọ nne na-ana mmadụ ana n'ike na-adị useless in future unu nwere ike unu enwe ego kịta unu efile na unu enweghị ego na balansị go ụtọfụ ụmụ ụmụ unu generational cause nke ụmụ ụwa nke ụmụ bịa dị mma ọnara ekreti problem ya abịala ụmụ ụmụ unu oge dị n'iru echi niile ụmụ unu ụmụ ụmụ unu e, akwaba alịlị ọgwụ ụlọ ya abalị na ịmụsị nwa nwa agbanyitebe ruo taa ma ga-eje mmadụ ọ naanị iyi na-afụ nwa ya na joint na jonki ebe ọ na-agba afịa nwa ọgaranya ndị nwa bụ nna ya adịghị ya o dịfụ ụlọ ma chọrọ ịlọ anyịfi ebulu ya ọ bụrụ ikotegolo onwe ya okwu inwe ike by that time ya daa partial stroke from partial stroke ọ mịa ọnwụ afịa anyị ọ ya bụ ọya ya bụ enye ule pebe abụ so ọ bụ na ị mara na papa anyị na-eme ụdịrị ife a kpọọ ya na fon na Chimarị Temple bụ onye na-efolo na Facebook si arapụ na ka ije kpata ego na onye ji mmadụ na ji onwe ya taịm iji afaịt ịfọ property ana ana ana iji na-eje chọọ ife iyi abụ ịwa ọcha ndị na-akụ nsị na vileji bụ ndị na-azụ ana ndị na-achọ onye a ga-egbu n'ugbo bụ ndị na-azụ ana ya pụfa na ndị na-efe malụsi ugbo niile na na ya ana ebe ị ga-alụ ugbo ka ị na-azọ ị na-akụ ugburu mmadụ na nsị iwe nke betakwa ugbo a end of the year akpụ ama mme n'ugbo a ajị ama mme ka ya dị ana dịgo polut manu anago dị ana ịsọ ọgọ dị ana ụta ajọ awụwa ụfọdụ ndị ga-eje bụrụ ọgwụ jere enyi na ana bụrụ ọgwụ jere enyi na ana everyday na-enyi ọgwụ na-enyi ọgwụ na-enyi ọgwụ ife eji echekọta ana abụrụ ọgwụ ọ mmụọ dị na ana ka a na-agọ wee gọda ana iwe onye thinking ọ bụ dibia kịta na ana ana anadị na vileji ka eje gwọ ọgwụ dọnyala ya ebe a sị ya mba agwụkwa na ọgwụ dọnye ebe a agwụkwa na ọgwụ je dọnya n'ime ịma na ịgwụkwa ọgwụ dọnya n'ime a na mbọsụa m fon nọmba m bụ 08038324996 in fact agwụghọ ndị of mbọs nwere dịka ma ka ndị kọrọ ọrụ n'azụ ka m kwuo ya ebe a je weta mmanụ akwụ ojukwu weta aka oyibo kokonọt weta nnu ije na-abịa gote nnu a na-eke eke ọgbakwa nnu sachet ndị eke eke a na-ama ama igoli ekwukwanye ọnụ igoli ya pụta ije weta kondem oil mmụkwu ka ịkwọkwụ nwe ma adị makụzi unu ife na Facebook ka adịbe nweta anyị ịkọ ogologo akụkọ ọ dị as the spirit lead mgbe mee vidio ọ spirit lead wee mafọ mma mee vidio abụrụ m anụrụ m ọmụ a bụchi maara nwere highest followers far back adị m ebustu akaụntụ ka nwere m ebustu ya ọ boost na akaụntụ m bụ nke ọbụ fans m ishi ya vidio m ebe na-eshi ya vidio m asị na na ga-agọzi unu kọfada bụ ndị shi ya vidio m na soshal midia ndị fụ m n'anya asị m na anaghị ya agọzi unu vidio m adị na akaụntụ unu shia ya bụrụ unu ife mmeri because adị m hmm? very happy ana m afụ mmeri shia na my vidio ana omego m so many of my fans ndị niile m na-afọrọ m sens na afụzi m na iwere akwa ojukwu a mmanụ akwa ojukwu ije n'ebe a dibịa agwọ ọgwụ a tinyere na nakwasị mmadụ ebe ọ dịzị ọ bụ na ị nọrọ nso ịbata iwuli mmiri akwa ojukwu agwụ anị were akwa akwa ndụ akwa igbo ọ bụkwa akwa grik akwa igbo fọ ịkụwa dị akwa gwuo ana ana n'ime ana ya ịkụwa dị akwa iweli mmanụ akụ ojukwu esi onye ọma na-eji ọgwụ akụwa isi ọbara ife gị ya n'anya na ọma mfụsụ ụzọ wee nụ ọgwụ onwe ajọ ọgwụ dị na ana anụ ya akwalụ ịgbaa ya n'ime ya were aka oyibo kụwa ya n'ime mmiri ya were ikọ ndị moyara wunye ebe a ifu ntụ ọla ntụ ash ọla were wunye ebe a nke a bụ first aid mana ọ bụla na ịgụ ana ego n'aka mmadụ dị golo ebunu golo ọjị golo mmanya ọkụ golo nzu golufanta je na ana ego ịgo ọfọ sino ngo go ana ana ego ejela ụlọ ama nkọyi iwere nzu tụọ n'ime ya iwere ọjị walụ ndị ichie walụ ndị ndị ana tụwa na ịwalewa ọjị ọ bụrụ mata ya akpọ dibia wee jee mee ya ọ bụrụ mata dibia wee ga-emelu gị ya you can do it for yourself iwere ọjị ya kpetie ekpere si chukwu na ana anụnwa igo ịbịarakwa na ana anụ ka ị rụọ ugbo ma ọ ka ị ozu na ana na ebido ka ụlọ na-abụ ụlọ anaghị eji lụ na-ama nkọ ya menyere ya ụzọ ego ịwa dị ọjị ịwa nke izi ya niile ịma ọgba 5 agụkwa na ọjị 4 ọnụ ka nne gị agasị na mmata ọjị fọ ana m eji aga ọjị 4 ọnụ ana m aka ọjị nke ọba nne m nwata mfụ ịwazie ya ikponye n'ime ana nwa ncha niile ya iwere mmanya ọkụ a gọba gọba gọba gọba gọsị ya gote ntu egbe gọm iwere ebunu a dị ebunu ya abaa n'ime dị isi ya tie n'ala ife na-ekwu bụ secret mana ịmakọ na nkwuo ya kịta so many dibia ga-asụ na anụ kast eh. ife dị na dibia mana ịmakọ na mmụọ bụ ọfịa abụ dibia dị stọbụl maka na adị m akpọ ife m adaba m na klọb anọrọ na site anọrọ m n'otu ọbụla nke m nọ n'ime ya bụ arụsị a na worship ihe ji na nchegbu enwerọ m ikwu enwerọ m ibe so mụ na alụsị m e na-ayọkwasị egbukwara m ya biko ya chebe m chebe ụmụ m ọ gwụsịa ka ụmụ m dị mma na ụmụ m bụ ọyị m ụmụ m bụ investment m ụmụ m bụ my big prado jeep ụmụ m bụ ife niile ahụ ọ bụrụ sekị onwe ụmụ yi na igoro nwụrụ moto ụmụ ya egotara ya moto pụta na obodo oyibo kịta ị ga-asị na ọbụla abụna mụ bụ mpa ịma ngote m moto so mpe pụfụ na keke keke yesterday ọfịa afọrọ abụ keke kwasị ya yes ọ na-egbu amụ anta keke abụgo m bọọsụ chit meka sedan last three weeks ebe fetu bọọsụ kwụsị ntị ama madam biko ba n'ime ka m pụta na mpụta nkwụ ụgwọ sit ndị mara na-asị m ọfịa afọrọ ahụ ya na-agba public transport nsị ala ha n'ọkụ ụwa sịrị m ụwa bụ mọtụ ị gara private ka ndị nwere gị private moto mmejọ zuo ori ka nweta private moto a gara amara eji onwe m chi m private moto nya moto nke nna anya bụ mara dash bịa dash once once mmime ebe a akpọ milion ha mezi milion ka mesi bute milion ahụ nwere nwayọọ dụọ azụ so dị mma nka mbịakwa onye rụpụtara na-akpa m na fon nti ya nwendịrị ego adị ka adị kọs na enwere ego kpọrọ m dị too much ngo moto milion kedu abazi gba ya fuel expenses so wee bụrụ iweziere atị na agba ori ebunu ikpuchizie ya aja ịgodogo ana anaghị gote iwere ntụ egbe a tinye n'elu ya ịwọchị ya m sometimes ndị eme ife ahịa ka na-eme mana ịma na nke nyebolo dibịa oge nke nna nwụcha anya ee eh, ka dibịa dị ekwụsị ife na soshal midia kara mma nsị asị nke mụ ana mma na nke mụ so emezi ya iwerezie ntụ egbe itinye n'elu dị ebe a ekpochi ekpochi iwe godobe si ajọ mmụọ ọbụla ndị ajọ mmadụ bụ ndị dị na ana a ọ naghị dajugo ana a eyetekwa Igbo onye aja ga ada tata na ajọ mmụọ niile ya kwalụ na igolugo a na iweta coins ego ndị gboo kpuo n'ebe a sọrị ego mkpọpụ amamọdị ebe a ngosi unu ya ama Michael tell m coins ego mkpọpụ a ngosi fans m Hey. Ekwa. Hello, Wibun. Good morning, sir. Yeah. Ka bịa ma m vidio m ga-akpọchi ya azụ. Ifu gị ya. Nke a bụ kọịs ego bụ tọlọ ego ndị gboo gboo. Ego anyị fụrụ adị useful n'ọlụ mmụọ. Naira ndị anyị na-etinye bụ ka anyị wee mee mana nke a bụ ego na-agba ụgwọ. Achịgbaghị ụgwọ na spiritual realm. ị gaghị eji kwụọ ngọ ị gaghị eji kwụọ ngọ dị mmiri ngọ nwunye mmiri ngọ ife onye na-akpa ya mkpa edi kovu ma na-etinye ego ka ị ga-eyuz ego na afọ agalakwa ọnụ ọya ka ị ga-eyuzu iwe tizie n'ime ana a wee gwa ndị ana niile na onwe ebe a niile ji ụgwọ na agba ife mara agba ya ụgwọ gasị na ịma nlụ ụlọ ịweta na ụgbafa m ụgbafa ụchekwa azụ wee na-agba ya ụgwọ na iji ego arụ ego ife na-ezuru ezu tinye n'ime ụnụnụ ahụ were ntụ egbe kponyere m ya wee mezie gịnị wee tinye ọkụ were inses na ọbụla nlegide mana ya bụrụ good inses 999 angel kandụl ga-adịkwa igogote kandụl itinyezi ọkụ a vuu amụrụ ọkụ agbasasị ya iwelizie the candle iwetasizi tinye ram n'ebe anyị tinye isi ebunaya round the corner enwe ya sizie kandụl ọkụ ọkụ na-enwu n'ife ga-afụ bụ ọkụ n'ụlọ a ọkụ ga enwe na anaghị na ya adịdị successful n'ife m niile eme so mmiri bụkọtara na tata enwere ike ịlụ nwa ụlọ kọnta jigote poses ya ya na ya bifo onye poses ya igota na poses ya na eweta aka ya ma ọ chọọ dibia trọst dibia ọ bụkwa dibia nke trọst ga-abụ na amamikwaba ya enyi eri ike ga-abụ echi niile ịnwụnyụ e anya o oh, one of my boy nọ na uh, ụmụ ebeke imo steeti hope nwala hope nwala bụ onye bụ na ọchị gbarata from india ọ na-emekwa ife ipob yes o bugara isi ose o wee ebe oge a ọ ga facebook ọfụ abụ na befa fa na-akpọ ogbenye o wee gote ana na ụmụ ebeke ụmụnna na-achụ na ama mmenwu ife dị n'ime ya ọbịa gbalụ gwa m ọgụ alụrụ m ọlụ ụso na ndị izi lụrụ ọlụ otu ogbugo efe na nke ya bụ ndị izi gburu m efe gburu alụsị efe nwa be m ka ọ bụ hapụ ife ọha na ya tagharị akụfachasị na ala awọ na mebichi ịgbara ịbere ụlọ <laughs> kọlọbịa ya abịa na nka ka m gwa gị afat ụzọ kwụkwụ n'ebe alụala ya ọlụ inweta improvement ịgba ọsọ you are still coming back here if you like go to the highest church if you like go and belong to any society you must still come back here except na izu nature ọsọ ịbụ na ịbịa n'ebe dị na nsọ anụ igote ebu na ga-agọpụ na mmụọ bụ na edefere ịsịkwara asị ọ pịba ya aka nkwụchasị ịfụnanya m adị eji wayo adị eji ebe wadebe so the guy ewegota na mbịa mmụọ single handedly dị obodo fa m na ababia ụmụ ebeke na ngwa ngwa ngwa road ya lụọ n'ebe a wee jee dozisiela ana ịmara dozisiela na arụsị ụlọ a go go ife eh. eh, a bụ soshal midia ka na-ekwu ya ọ ga-afụ vidiyo nwanne ya nwoke na-ele simenti maka famili echigo esikwere egotekwa ego lụkwụ ụlọ nke ya famili atụ na echigo echi na famili a na famili a nago n'iyi na famili ama mbụzi mmadụ na ọgụ ma ihe wezi m iwe ka nkwu nkweghị m iwe site ka m nyefa femen ji wee iwe n'ebe ụwa nọ stika m ụlọ m stika Michael chọrọ m stika m na kwuru na-akọsị nwa ana m eme tụmtụm stika m bụ nke stika m stika maka m pịa bịa si m nye stika nye ya stika nye ya stika o were stika mmadụ na moto ya ga weliri ụzọ bepụsie nọmba m mbịa mfụ stika m na moto na gọfụ mpịa ọ bụ na fon nọmba m dị na stika nke m na onye oche chọọ m ka ọ m ebe ka sịsị abụ m private dibia anyị stika m mebe bụ ka ndị onye fụ akọ kpọọ nọmba m ịfọ nọmba nche na skrin 08038324996 ma 09030752463 08088846137 ọ nọmba ntinye nke si iche iri iche m that is my advert number to that is why I social media onye na ọfọ aka onwe ike rich nwe m so adị m eme ifele etinye nọmba ụfọdụ na-eje agwa ọgwụ ka mmadụ wee bịa mba nke mụnwa bụ stika ka m na-etinye ka ihe fụ stika m gere gere chọrọ m bịa nna ọnwụ na adọka anọ m n'obodo ahụ oge apị m mpe nwee n'anya na de stika ọ bụrụ na fon nọmba m dị na nzika eweligo bairo eweligo rezọ bechapụ fon nọmba mana sika bụ alụsị m dịzi ya ihu m dị ya mana fon nọmba m adịrọzi ya wee ajụrọkwa mfe ike mmanya niile egotere m ebe a esi mba ọ bụrụ mmanya ka m beela ọ bụrụ ndị ka m biili ife nna tọba gali ofu bụ ego oyibo na-agwụ ele sizigbo ozi ọma chi ịmagharị ntempụ ka ọ na-aga ọ bụzi ụlọ ọbụzi ndị emelụ nwebeghị anwụrị na-achọzi ka ndị ọzọ ghara enweta na anyị bi obodo anyị adomineti obodo obodo niile ama na ọ na-eme anyị emelụ nebọ anyị emelụ nebọ anyị emelụ nebọ anyị emelụ nebọ abata n'obodo nebụ eju anwụrị ezuo oke na ọ bụrụ anyị melụ sọ gị nwaanyị na-ezo ebe sọsasị si wee bịa adịbe eme nke a anọrọ na ọkọtik pawa ife anọ bụ ije mmiri maka mmeri na-ezuru ọra mmiri izu ọ ga-ezo na zinki nebọghị zoo na zinki agbata obi bụ nwanne ya nwanne m fụ ifeọma ga-abịalụ m sị ya abịakwa na alụ nwanne m abaa m nso maka na ọmụmụ nwa bụ ọfịa chụ igba arị na stand famili ahụ na achọrọ m ịbụ ọnụ sensị na achọ m gba nkịtị ka ọ na-eyi ya agharị ọmụ ka a na-akọlụtu o ji ezigbo efu nwa dibịa dibịa ofufe dị ọfụkwa fesbuk o my good landlord ebụkwa eh, nke biko ọ ji ego o ji ego dị ọgwụ ama talent talent ka so okwu ka m na-ekwu owe ofu dị o wee bịa ife m na-afụsịkwa ka m na-agwakwa ndị fesbuk ka fụkwa m ife mara nwa ya mara ife anya na-afụ m ndị mmadụ na-adọ m na-achọ m okwu o wee nwa dibia na fesbuk ọ fụkwa dibia ọzọ oke ha ahụ na onye tv agbafe m ga na-azụ e esi na shọpụ m ịnọ bụrụ nnukwu mmadụ agụa ma ngoyi ịkpọba ị ga-elepụ awele dị na shọpụ ga na-edu unu maka na alụsịa shọpụ ntinye awele na shọpụ m nrụsị ya shọp shọp ọba niile n'ụlọ na m etinye awele so ihe na-asị ndị na-eje agwọ ọgwụ ndị na-eje eme ekpere yọọ ya efu ka ọzọ onye nwe shọp a bụ nnukwu dibịa so na ebe na ịna na shọp sị na-ere azụta afịa onwefe na-emeghị shọp enwere m shọp mana ogologo mana eh, eh, ebe niile shọp adị m ego moto ha sụrụ ete ọnwa ahụ ọgwụ si nye m ya mgbe je bute garị dewere ụmụ ụgbọ ibe ma semụ anyị na-atachi ya ọsa wee na-eche ụwa n'ụwa na ọbụkwa n'aka ka anyị bịa na anyị ga-anakwa na ana mana anyị ma nọ n'okolobịa nke aga ị mara ọbụ itinye nwa dibịa bụ n'ipụ usu wee jee gbaa afa dibịa gbasịara afa na mmụọ bụ ọfịa na ala akara aka amaghị anụkwa okwu onye nne onye bụ <laughs> ka mmụgodo amụ mmụọ ndị Igbo ndị chukwu ọ bụ ihe na-ekpere ekpere ka ọ dịrị mma ka o butelu moto ka nna anya ka nrijuo e afọ tinyere na prayer point every morning si na dibia gwaziara mmụọ bụ ọfịa na dibia gwa ife ga-ekpu isi adịghị atụghị kedu gị gbasara mụ na dibia gị gbasara mụ na akalaka ya akalaka onye na-ele ngwongwo ka m ga-abịa mmụọ bụ ọfịa njedala ngele ngwongwo echi amamnke bụ amam skeelụ amamebe skeelụ onye nwee ga-enwenwu ndịrị skeelụ e malụ nke bụ real ga-amalụ nke bụ ngwongwo ihe m ngwongwo kịta nye m chọkụ ha bụrụ chọkụ mma mmanụ nke bụ ngwongwo enwere m anya mmụba ọfịa avụl agụ sande igo anị anị ilele wetara avụla ijekwa kochi chi azụ ụmụ anyị na-alụ ngwa ngwọ lụọ ụlọ in two months three months ụlọ akwụlụ ndị gọzie ụlọ nwanne na-eyi ya na vileji alụbakwụnụ nke ya famili egro ịpụtazi ya na dibia gba afa na mmụọ bụ spiritual mentor ị narịzi ya akara aka nwee na okiri sukwu adịbe ọya enwe abụrọ m ya ọnụ mbụ ọnụ nwere ụlọ ọba ya debe mana ojesikwa ya e azụ ife m ga na ụwa nke mpụta si fụ mebele si na ọfịa sọrị si na m ife ndị ame onye site m gwọ ọgwụ na selekte nke m ga-alụ maka na onwe ndị dị ungrateful ụlọ afọ onwe ndị nọ na Facebook ma Sunday aka dị ọfọ nke na-apụ alakịta kịta na afịa Sunday onye amaọka ka bụ onye mgbagbu amaọka afta amaọka afọ obodo ya sef apụgo m n'isi Sunday aka dị ọfọ nke ama indonesia mụ na amediu yes o anyị mesie dil ọrụ akwa ọgwụ kwe m ga egbenye m venza nwata egbenye m venza okụta ewu si m gbuola alụsị efi ogbu ezi anyị kwa ụgwọ ofu efi na ofu venza nke ga egbe m efi na-agba egbugo m efi nke isi wetego nke efi nke ịgba ndị na ọga na adị m egbuzi efi ego efi a eji m under my custody gwa m get me my venza na ọ venza ka m n'anya alụsị ga-eri efi call me on whatsapp call mmadụ abụchi kristian Boniface. Call me on WhatsApp call later after this video. So, Owebulia. After you chat me on WhatsApp, I will chat me on WhatsApp if you need that song. All this song, let me look for the link and send it to you. If I don't know, to, I don't know to do advert or those things. You can move on camera. Of your, I don't, you can't want to serve it sticker. I'm not a mouthful, I'm going to go onye si ya mgọzi m nwoke m ngọzi m enwere m manịja enwere m dairektọ mụnwa bụ bụ ọ bụla ndị na fesbuk were nya oyibo na-adịra mma na ndị bi agwụrụ enye mmadụ nsogbu so ya so wee sị m na anyị nga m wee bịa gwọba nwanne ya nwoke bụ ejuma afọ obodo apụ m n'isi afọ ọka si anyị ụzọ ala imo steeti wee gwọsịa nta ogwugo owu na-asa m nwere abara ntu rugide ọrụ amalụ ọmalụ ọrụ mbụ 24 hours wee lụsie ọrụ niile n'ụlọ sọna aka onye ọcha viatina wee kwụọ ụgwọ bụ sọna ọfọ ego na ọrụ ọrụ gaa nọ n'ebe ọsọ ndị alị mmii 500,000 ofu efi 500,000 ofu efi nsị a no you promise is answer egwuo m ngarama na akwụkwọ na onwe brain mma na onwe olugo my locality ukwuo ya nwa yes that boy onye ekwensu wot isi nala isi m don settle devil devil will come for you jesus christ na-ebelu mmadụ ebele but devil does not have forgiveness because we believe in earthly things anything that shine shine we believe it that is us you promise and you, fulfill, you not fulfill it you want to give me money to kick out. then i please oracle and displease myself I would drive if you bring motor for ọra ka ọra go dey drive am no me go drive am so you know what make I flex the fence na tolobogbu ya ebe a ah? akarị nkụ karịa akpati ozu karịa kaikai carry kola carry all those things carry instance go river niger people wey see that video go know na me delete the video for social media because it was brutal if that video see the social media na people go say i be devil but that was out of prov provocation hot temper come tell am say someday o you no go die but those motor you come back to buy eleven sienna dey build duplex go owerri buy land dey buy motor dash one boy wey help you for inside prison yard me wey do work you no need to tell me say say him don pay me for work wey i do say motor no be say more say him go buy any motor but you agree for the first time you pay your papa people wey know am go testify wetin i dey talk onye Sọnde onye ọzara isom ọzara ọzara Sọnde aka ji ọfọ nwa mmụọ onye nọ n'ebe bụ onye ọzara ya testify ife m na-ekwu wee si ya Sọnde aka ji ọfọ ọ bụrụ na ọmụmụ ọbịa bụ na agụ ụlọ ọrụ nwaanyị onye ọcha bunye ya ike na ị ga-agba n'afịa ndị nwụgoro anwụ ọ ga-eburu ibutere m n'ebe na m ewere mma dọwa ya afọ tụ ya na mmiri that is the board of content agbatara ya n'ọsọ ọsọkwa ya ọdịna gbasa ife dị na-ekwe adịrọ mgbe nke a gbasara ya mmaleba m ka m dere m atụ ya alụsị na ịdị ka anwụrụ ịka dị ndụ apụ alụsị ya dị gwenu uh, ndidi a ka nọ na season 1 o film season 16 anyị akwabeghị dibinsi akwụ nwenu ndidi ife anyị kwu na Facebook na-edịka eme eme mee ọ anyị tọn onye nke ịba agwa onye ọzọ gwa na-ata the other so ndị aka jọfọ bụ the first badge ndị second badge na-abịa nwa onye nararị ya afọ ime ife ọjọọ ịma nanarị m kpọrọ m ọnụ ya mere ihe m niile eme n'ụwa nke bụ na-ekiri m very careful no where you step your leg no where you go and promise no the altar you promise and you no fulfill it be very careful because of your destiny everybody will be telling you right on don't do do this people will be advising you Or go to the police station, they may enter. I think get there, put lie. Go and put lie so that the case will hook him. Don't do that. After police station case, you go to Oracle. That person will go and cry in church, in altar, that you did with, you lied in order to intimidate that person. There were so many police people. Their children are useless. So many police people, their children are useless. Let me talk about So many. or oh, because they want money, they leave the salary. You accept they will pay you 40,000. You say you work for 40,000, you enter. Then if you see person when get problem, you go like indict them, indict them, make you collect the whole money. No be every money. They say government, Do you know the key government? Now lie. Do you know the key government that one day? But you won't be Mr. Paul. You do go key you because now you do the bad. No be government do am. No be IG do. Now you won't do am. Then they go target, deal with so many police people Umufan oh, are the useless so many not all o oh. we have genuine ones o oh. that's why if you are doing any work any field you are be very careful it is that your field that will destroy you that will cause problem that will uh, that, uh, that will afflict your children yes as far as you have children you may be strong o your children nko are they strong as you're eating God medicine your children dey eat God medicine so that is why you have to begin straight and pure so that no evil will fall before your children and your household. Person when go outside for those being carrying shoe when him buy go mash shit, shit for outside you no see water where you go take clean am you mistakenly say you don drink but na drink you carry your leg enter parlour that sheet enter parlour you go smell you smell your children smell your wife they go say daddy what is smelling in your shoe your shoe is smelling daddy He said, I don't know. They say, Yeah, that you have match shit. You have match shit." The person, one of your wife, or your wife will come carry the shoe. Go and come out the shit. Or see, see the smell. Because that thing, nine be the thing when you carry from outside, come inside house. They have to mop the house, use this thing. Time when they, they mop the house, till they clean the shoe. They don't use and cook food for you. You see, um, you have caused a destruction to your family. And are, it has, it's smelling them, you polluted the room. So don't bring what will pollute your family. Don't bring what will pollute your home. Those who are dragging land in the village, if your father is among of those who are dragging land, tell him to stop. So that when you are hustling in Lagos or in outside country, you will make money and come back and purchase the land and buy the land from those who say that they are the owner of the land. Or if you not make money to buy the land, you go and buy an elsewhere and build your mansion there in a peaceful way. Then you see this family, they are dragging this land. They are dragging land, one person die. They are dragging land, two second person die. They are dragging land for why? Human being and land, which one which one they important pass? So many people right yesterday night, people will go to the land and go and bury evil evil time. That this person come to this land in first stroke, he will die. This land will how you be saying let him die, die, die, die for stroke. I'm not saying you should come and take my land though. Uh, because onye fọ onye fọ anị dibịa tinye aka ife fọ megịnị o were dibịa nwoke fee ya ajụ nke a dị iche mana nke nwa bụ onye ndị nwere ọdị antibiotics of ajụ maka na ị ma na ajụ nwa antibiotics agwa oyibo ka azụrụ ọgwụ mgbochi e, ọgwụ antibiotics dibia ọ dịkwado n'afịa ọ igote iwe mee concussion even na amara ọkala so many people now they are poor because of land dispute their grandparents did so people can go to the bush bush road cutlass cut somebody, kill the person inside the because of land. Because going to farm in your land, in the, in the land. Some people are even taking their elder brother's land. I want to ask this question. If your father did not have house in the village, and you are the last son, and you went to your father's land, which your first son because the land is small, is the owner of the rightful owner of the land, and build a house for your folks, or his relative's house, is sleeping in parlor as nobody, and you as the second or the last child have money then you went and build house for your father in that piece of land because you know you have elder brother you don't have money my dear brother go and look for a land and buy and build for yourself because that land you build that house is not your personal it's a family property to avoid tomorrow Your brother's wives and your sisters may come and take position in that place. Your wife will be doing tiko tiko tiko. That is the place people start using charm. That's it. I'm the one that build the house. No. Uh -uh. That is family land. That is family house. Onye ji ego ya akwa nna na ọ bụrụ ọdịkpara bụ nna. All you have to do, you go and look for money and buy a land pass from the family land. Go to the village there, ask them to give you land. Anywhere you settled is your home. It is not much you settled in your father's land there. Dragging land with your elder brother or your sisters. Because time for you to be dragging such thing, it will cause a very big problem to you in future. When your father stays in the house and die, they will bury him in that land, in that house. Do bury there but have your own apartment in your village where you'll be coming to see them. After he has died, your elder brother may take, or if he like, he should break it. Yes, so, oh, and build his mansion. Eh, Hello? I'm going live video, live video. live video. mkpọpụtawara township so onye this is an advice i want to give to you leave that your father's land go abụghị ụjọ ọ bụrụ gị ka oru onye elugwu your elder brother ana m live video michael kọtụrụ ụlọ ndị ahụ ọ gafela gọtafela agụ dị mụ na ụgwọ so onye ya were aka anyị chọrọ ana golu ka i wee mee gịnị wee ka nka wee nwụọ tụabarị ụmụnna anyị na ụmụnne ya atụkọ ọgwụ ọnụ gwọ n'anya ịda taịm iji eme okwu na ụka weta mmadụ aka mana chi nye ya ego ije lụọ ụlọ ma ọ bụrụ ịmara ị nwere ego ịlụ ụlọ na i were ego jegoro ala lụọ ụlọ mkpọrọ mpa edebe n'ebe hapụrụ fụ na aja ka fafa chọrọ ife ọma bikos ụlọ ọbụla na-elu na family land family property they will ala allow to rest ọ gasị gị buru ụlọ gị azụrụ a na mpa anyị mana ọtọ nnọkọta egoro m ana nke m ego yes ngolo ana m mkpụọ ife ncha ekpu ebe a ya bụ obi m ife nne nna that land bụ ife ọjọọ nne m emekọba ebe a ma m arụ kọsọ nwe so na ndị efusi nwa mmesi ife ọjọọ debesie echi niile ebe ndị n'ụlọ a ife ọjọọ na abịa na-espiki ekwa na akpọ family lineage course i said so nwere ife dị bụ ebe m na ndị kpa obi ga-abụ obi anyị ndị nọ n'ụwa bịa abịa agwa ka obodo esi ebịa ị mara anya ma everybody agbasa everybody bịa abịa isi na ebe a bụ ebe ị ga-anọ na ị ga-abụ onye obodo a idozi obi ebe a akọkọ for the new generation set unu in future ndị ọzọ ama ebe ndị ọzọ ndị fibe bụ gara akọ anyị ka akọ ya ebelata ikwuchiri igoro obi ma azụ nke gbara ama nna ya ọsọ mana were uche na ama nna ya anyị ga-eje ịzọ weta ụmụnna na ụmụnne na-ele isi na maka na anya dị n'ụlọ dịka egbu mmadụ nke ndị n'ile ama mgbu nwa onye ahụ dị wọsa ya dị n'ụlọ so ezi gara ya chi ka chi nye dobe ụmụnne ka iwe sọpraịz ndị iloyi ka ya ara na maka ana empty land na ameje ka kpata ego a na-aba ana idebe ana idebe ana for wot echelu ụlọ lụọ welinu kim nye m ego njegoro ana lụọ ụlọ simple anya ya dịkwana na ana na-egbu mmadụ ana na-egbu mmadụ ndị ma na-ekiri vidio anọ biko kabal ka ishie alụm vidio biko amaka mana efolokwa m mana eshiekwa old fans m biko folo follow m this page enwe so many fake account na tiktok one boy dey use my tiktok dey use tiktok afa m dea mere bụchi ịmara is fake o nwere thousand viewers fake my tiktok enwebeghị my tiktok my real tiktok enwebeghị 1,000 viewers any account you're following on TikTok is fake. Or any platform. This is my real account, my real page. I have a backup Facebook page. and do normally do video there too. Any account you see I do not do video and the following that account is fake, not me. I must do video in all my accounts at least once in a week. So if you ask, lovers of Chima Aden Temple, all I have to wish you guys is long life and prosperity.